oyimo egwu ọsụmajele obodo nwa mama oyimo egwu ọsụmajele ọsụma malaika n'ọka oyimo egwu ọsụmajele obodo nwa mama oyimo egwu ọsụmajele ayiyo koko oyimo obodo obodo nwa mama obodo ọsụma malaika n'aka oyimo egwu ọsụma dị n'obodo nwa mama oyimo egwu ọsụma dị n'obodo na ejere m ije egwu ejere m ije egwu n'ọkụzụ ejere m ije egwu ọ megide na ọsọ ndụ bụ nwa ka nwa ọsọ oyimo egwu ọsụma n'obodo oyimu egwu jere obodo na jere ọsụma n'ọka oyimu jere

ndị gwilo ọlọmụ ilu na-erike ịgbamụ ilu na-agbakao otoko na nwa odoko malaika na-akpọ gị nwaakụ na-etigbu ilo nla na-azụ nwa o ji nwata eme amara mere m nke m odoko n'ọgụ Ahịa bụ isi m uke n'elu gị igwe nwanne bụ olisa

ibe ọmụ imela agbakao otoko n'ọkụ nwa malaika na-akpọ gị nwaku na-etigbu ilo nzala na-azụ nwa o ji nwata eme amara mere m nke m otoko n'ọkụ ọ bụ isi m kenelu gị chifostin ndị igwe ọzọ jiri gba ngịrịba ebe kwuo dike ụdị njinji ọzọ. ọnata dike mgbanwe ọzọ jiri gba ngịrịba akpanaka ọ na-ele ọmabụla otu ọnwa ndị Igbo ebe kwuo dike ọzọ tizi by

body.